ọ dị mma igbo chineke kelụ ma chọọ ezigbo iche igbo dị saba eji n'aka na ebe ahụ ị ugbu a na ị na-enweta onwe gị ee otu a ka m si anabata gị na nwa nkenke ozi a m chọrọ izipụ ee n'ihi okwu ee ụlọ ọrụ ndị agha naijiria kwuru ee na ha ga-akụjasa onye ọbụla ndị ọbụla otu ọbụla ee chọrọ itinye m ọgba aghara Eh, na nnyefe ọchịchị a ga-enyefe tunu mbụ eh, n'ọnwa mee eh, ka ụlọ ọrụ ndị agha nọ na-ekwu ha kpọtụkwara otu IPOB aha na ha na-enye IPOB aka na ntị ha na-adọ IPOB aka na ntị na ndị ọzọ mana ọ dị mkpa ime ka mm, ndị Naịjirịa mara kpọmkwem ọ dịkwa mkpa ime ka ụmụafọ Igbo mara kpọmkwem ọ dịkwa mkpa ime ka ọbụnadị ndị agha Naijiria mara kpọmkwem na o nweghị ihe gbasara IPOB na ndọrọ ndọrọ ọchịchị Naijiria. o nweghị ihe gbasara IPOB na ndọrọ ndọrọ ọchịchị ndị Naijiria. maka na ahụtago m okwu a ndị amị kwuru dịka amụma ọjọọ ha na-ama ịwakpo ndị IPOB ịwakpo otu IPOB ihe awụkwa amụma ọjọọ ndị agha Naijiria na-amakwa ibidokwe chọwa ndị ha ga-anwụchi bowe ha ebubo na ha wụ ndị IPOB na Naịjirịa ee eh, ha ebubo na ha na-achọ ịwakpo ee eh, Naịjirịa n'ụdị ime ka a hapụ inyefe ọchịchị n'aka Tinubu ana m eti mkpu akụwa niile n'onu anyị ana m eti mkpu akụwa niile n'onu m dịka nwafọ Igbo ana m eti mkpu akụwa niile n'onu m dịka onye na-achọghị mmegbu ọbụla nye onye Igbo n'ihi na ọ sị ma ọ bụ na asị na ọ bụ onye IPOB ndị agha naijiria ịkpọtụwa IPOB aha na ndọrọ ndọrọ ọchịchị naijiria wa atụmatụ ha akparala nkata ọjọọ ha akparala ịwakpo ndị IPOB n'oge na-adịghị anya ihe n'otu a ndị agha naijiria kwuru ihe in the next one week two weeks ga-enụ ejidele e ndị b ebe a ejidele ndị b ebe a ejikwa ejide ha ebe ha mere nka ejikwa ejide ebe ha mere nka ọwa iji gwa unu na ndị agha naijiria. na otu nchekwa naijiria agbaala nkata ịwakpo ndị igbo n'aha IPOB nke a bụ iji gwa anyị na ndị agha naijiria adịla njikere ịwakpo South est n'aha na ha na-achọ ndị IPOB nke a bụ iji mee ka ụwa niile mata na ndị agha naijiria ndị nchekwa otu nchekwa naijiria na-achọ ịwakpo ndị igbo n'ụdị na ndị igbo wụzi ndị IPOB na-achọghị ka e nyefe ọchịchị n'aka mbụ. ka anyị kwukwa eyi ugbu a kwuchie ya ike o nweghị ihe jikọtara IPOB na ọchịchị naijiria o nweghị ihe gbasara IPOB na ndọrọ ndọrọ ọchịchị naijiria naijiria chiwe onwe ha mere merewe ihe sọrọ ha mana ọ bụghị ịkpọwa IPOB aha ihe m ji ekwu okwu ahụ veri soon unu ga-anụ ya agala n'Imo steeti egbuola ụmụ okorobịa asaa ebo ha na ha IPOB ha ga-agbagba anambara now gbuo ụmụ okorobịa si na ipob wakpo enugwu na gbuo ụmụ okorobịa si na ha ipob wakpo abịa ndị abịa ebidola ọredi polisi na abịa ebidola ọredi lee ndị IPOB na-emere onwe ha ngagharị iwe n'ụzọ udo ka a tọhapụ Nnamdi Kanu eji eji ụlọikpe chịkwanụ tọhapụ mana ndị uwe ojii na-abịa ele ndị IPOB mmadụ ise megere onwe ha peaceful demonstration narị egbe narị nta narị imo ọgụ narị mma narị ụta ụlọ ha ji ele ụmụ okorobịa ise gbuo na aba ihe m ji ihe a na-awụ ka ndị mmadụ mara na a ọla ya military naijiria planụọla ya ịwakpo ala igbo na ụdị na ha na-achọ ndị IPOB ndị na-achọghị ka enyefe ọchịchị n'aka Tinubu vidio na-eme now ga-awụ a na-eme now ga-awụ a testimony ọ ga-awụ an evidence to prove na ndị agha naijiria the security agencies na Nigeria aplanụọla before May 29 to invade the south-east. n'ụdị na ha na-achọ ndị IPOB na-achọ ka ka e nyefe ọchịchị n'aka Tinubu ọ dị mkpa na anyị niile bụ ndị Igbo matara nke ugbu a ọ dị mkpa na ndị niile kpọrọ onwe ha ndị Igbo ụmụafọ Igbo matara nke ugbu a maka na ya bụ ihe ga-eme ọ bụrụkwa ma ọ ga-eme ọ ga-eme ino ọ bụrụkwa ma ọ ga-eme ọ ga-eme ihe anyị na-ekwu wee bụrụ na ọ dị mkpa ugbu a onye bụla na-eme nke ọ na-eme ya mekwa gịnị ya dịkwa very careful ya dịkwa very careful because ihe anyị na-ekwu na ọ ga-eme so the truth wee bụrụ onye ọbụla bụrụ onwe ya nwa afọ igbo nwa okorobịa nwa afọ igbo be very very careful ndị agha naijiria polisi naijiria dss naijiria we clap down on the igbo youths polisi naijiria ndị agha naijiria we clamp down on igbo youths before may 29 achọrọ m i am giving this thing as an expo i don hide my face <clears throat> I am not anonymous aha m Uchi Nonso nọ nso Nkwa otu a m si ekwu ihe na aka m na-ekwu because ihe ọbụla m na-ekwu ana m agwa gị na anyị na-eji evidence anyị na-eji fact and figures ịwụrụ nwa afọ Igbo nwe youth nwa okorobịa ala Igbo ị na-Enugu ị na-Abịa ị na Anambra ị na Ebonyi ị nọ Imo you know be very very careful be very very careful before May 29 DSS military police will invade south southeast in the name na ha na clamp down on ndị na-achọghị ka e nyefee Tinubu ọchịchị o nweghịkwa ọchịchị a na-enyefe Tinubu na na steeti Imo o nweghịkwa ọchịchị a na-enyefe Tinubu na Anambra enweghịkwa ọchịchị a na-enyefe Tinubu na Enugu o nweghịkwa ọchịchị a na-enyefe Tinubu na Abịa o nweghịkwa ọchịchị a na-enyefe Tinubu na Ebonyi mana ndị amị ga-awakpo ala Igbo ndị polisi ga-awakpo ala Igbo DSS ga-agbakpọ ala Igbo n'ụdị na ha na-achọ ndị na-achọ hụ ka enyefee Tinubu ọchịchị n'Abuja ihe m ji ekwu ewu ka ndị Igbo dị atalat ihe m ji ekwu ka ndị yut Igbo dị atalat these people will invade the south east before May 29 n'ụdị na ha na-achọ ndị na-achọ hụ ka e nyefee Tinubu ọchịchị na May 29 onweghị ihe jikọrọ ndị Igbo na Abuja onweghị ihe jikọrọ enugwu na Abuja onwe ihe jikọrọ abịa abịa na abuja onwe ihe jikọrọ imo na abuja mana ị ga-ahụ ndị amị ị ga-ahụ polis ị ga-ahụ dss tracking down clamping down killing igbo youth n'ụdị na ha chọrọ ime insurrection against Tinubu onye a ga-enyefe ọchịchị na abuja ihe m ji ekwuhe na ka onye ọbụla bụ nwafọ igbo nọrọ ka ọ dị away of what is going to happen and they will only say they are going to clamp down on igbo youth onye igbo ọbụla ha gburu between now and May 29 ha ebo ya IPOB onye igbo ndị na ha ga-asị na onye ipob so m ka onye nwa afọ igbo if you are a youth in igbo land be very careful it is an agenda they want to carry out so be very careful be very very careful wherever you are in the southeast be very careful they will kill you they will tag you ipob Kahaga. they will kill you they will tag you ipob Kahaga achọrọ m ịgwa ndị militri naijiria na anyị enyopuole their agenda anyị enyopuole their plans their invasion of southeast in the way to suppress the southeast before may 29 we know we know anyị ma anyị ma gbata ihe anyị na-agwa n'uwu onye ọbụla na-achụ nwa ọkụkọ nwa ada nwa ọkụkọ nwee nwee nwa ọsọ all your evil plans against the southeast must fail chukwu okike abịa ma ndị South East ndị Igbo aga ekwe agbara niile nwere n'ala Igbo agaghị ekwe so ọ kakwa mma na ahụ otu ọ ugbu a ka ụmụnne anyị ndị Igbo onye ọbụla dị atalat ọrụkwa ma ndị amị na dis press sentence eh, press release ha releasiri that they are warning eh, IPOB against eh, ịkwụsị Tinubu from hand over this their press release is ihe the first attempt of invading southeast because unu do ahu ọkwa ị nọ n'eprel a see what is going to happen they will be giving flimsy rubbish unnecessary excuses ha ga arrest in the southeast ha biano na-abịa n'ụlọ n'ụlọ na-atụrụ youth ha biano na-abịa n'ụlọ n'ụlọ na-akụrụ youth na ha IPOB na ha so na-aplanụ na ha so na gọgọdị otu onye nọ n'Imo steeti ga-esi hapụ Imo steeti gawa nnọọ Abuja iji kwụsị Tinubu's handover gwagodị m otu onye nọ n'Abia steeti ga-esi hapụ n'Abia steeti hapụ Enugu hapụ Ebonyi hapụ Anambra hapụ Imo gawa nnọọ Abuja jee nọrọ na stadium ka hapụ hand Tinubu over nothing concerns us the Igbos with whatever handing over unu mege on May 29 ọ ha anyị We want the world to know now whether they hand it to Numbuo vow or they don't hand it to Numbuo vow. It doesn't concern us. We are already, they have already told us that we don't matter. They have already told us that our lives don't matter. They have already told us that we are marginalized. They have already told us the way hanging won Nigeria. So, una hand over, una hand over, obasa hanyi wundi igbo. Anya ka ikpele, atụrụ shi way he karịrị ile anya, anya ka ikpele nnụ. I am warning Igbo youths. I am warning Igbo youths. Be very careful. From now on till May 29, be very, very, very careful. They have planned it. And they are planning it using IPOB as a cover. And I want to tell the military, I want to agaghị succeed. Unu has succeeded. So stop using IPOB as a cover. You want to invade Alibo? Invade Alibo now. Stop using IPOB now. Stop stop using IPOB. You know, because we know the plans. Like I said, Obasa Hani, Muna hand over to Tunumbu. Muna hand over to whoever. It doesn't concern Indibo. God created us and the way Chukwu Kikabioma kept us. We are okay here. You know, we are okay. Anya kai So whatever is the plan you people are planning, no problem. Kunun our plan here. We are getting the facts. We are getting the, the, the signal. We are getting the facts and figures. No wahala. But anyị wụ ndị when the time comes n'ihe anyị ga-eme na anyị n'obi anyị na-ekwu wa awa awa awa awa anyị na-ekwu mana ihe anyị but is a warning to Nigerian security uh, uh, uh, agencies do not do not do not do not push the Igbos to the wall do not push the Igbos to the wall do not push the Igbos to the wall to ndị be careful between now and May 29 of their handover be very very very careful anya gị saa be very careful nwa anya na-azụ dịka nwa onye igbo ewu from now on anya nwa ọzọ na-azụ be very smart thank you very much chukwu gọziere anyị ala igbo chukwu okike abịa ma gozie ala igbo ọ ga-adịrịrị ndị igbo na mma ma nsu ọ chọrọ ya ma ọ chọghị ya igbo igbo land must be liberated igbo land must be liberated atụmatụ ndị iro cannot stop it laịlaị atụmatụ ndị iro cannot stop it but onye ọbụla nwe onye Igbo ebe ọbụla ị nọ be very careful as far as ị nọ na Nigeria be very careful they will tag you IPOB and they will kill you they will just tag you IPOB and they will kill you that is their plan so be very careful be very smart be very smart be very smart Igbo ọ ga-adịrị anyị na mma n'ụtụtụ ọ ya adịla anyị na mma n'efifie ọ ya adịla anyị mma n'abalị ọ ya adịla anyị mma n'eke dịrị anyị mma n'orie dịrị anyị mma n'afọ dere anyị mma na nkwọ n'afa chukwu okike abịa ma onye kere ndị igbo amen